ndewonu ndewonu ndị igbo nkem ndewonu ndị igbo nkem ndewonu n'ụbọchị tata ngozi ka na-ekenekwu unu with my afro <laughs> <laughs> ngozi chukwuka m rocking my afro <laughs> ka a na-echenji <laughs> ka a na-agbanwe ke ndị anya fa na-adịsi etu a onwe ndị na-eti enyinyo anya fara adịsi etu <laughs> ebe m bụkwa afro nke m n'isi m <laughs> n'onu m <laughs> afro nke nkwa ahụ ụfọdụ ndị ụfọdụ ndị tisi enyinyo dịsi etu gịnị ọkwa isi m ọkwa isi nke mee ọkwa isi m ọkwụ ntutu m maka ndị a mfụ tisila anya na-ahụgharị ahụgharị asị ọkwọ ngị mee asị ọkwọ ngị mee o asị ọkwọ ngị mee o ngozi ka mekwa ka o si sịa ka o sikwa masị m onye o wee ụdị ruo <laughs> ụmụnne m ekene ọmanụ <laughs> ngozi chukwuka ngozi chukwuka bụkwa ntutu e o <laughs> si ka nne nne enwekwa aṅụle maka na unu amarọ ife na-eme ah, ụmụ igbo akaolu ụlọ ife na-eme unu ahịa ekwetarọ unu ahịa ekwetarọ unu ahịa ekwetarọ ya bụ na kịta tata ndụ dị tata ntutu dị m n'isi bikonu solonu m na-aṅụli solonu m a na-eme agwụ na-eme ntutu m ka a na-eme agwụ ka a na-eme ntutu isi m na-amaro. <laughs> ka a na-eme agwụ ka a na-eme ntutu isi ma ntutu isi m ahụnụfu bụ ofu arọ ka ọ dị kịta ofu arọ maka na arọ gara aga ntutu isi m dapụsịla adapụ ntutu isi m niile dapụla adapụ fa niile ife ahụnụfu bụ ofu arọ ka ọ dị <laughs> ntutu isi m niile dapụlụ na ọgọst ọgọst arọ gara aga ka ntutu isi m dapụsị ọnwa ọgwụ m na-aṅụ o wee jide ntutu isi m niile fa niile kpam wee wepụ a ụfọdụ n'ime unu fụkwa m mgbe ya bụ isi na-adịrị ehe kama na ya achọrọ ifụ ụwa dị ọzọ amapụ anyị obi etu chi esi na afụ anyị si etu a welie o wee bụli a bụ na nke a bụ ntutu isi ofu arọ wee na-asị ka m wekwali ya wee kerekwa agwụ ka a na-eme agwụ na-eme ntutu isi m maka na ofu ụbọchị ofu ụbọchị mmadụ pụta ọ onwe ya anya ọfụ na ntutu isi enyi na-adapụsigo <laughs> o wele okpolokpo na-aga ya bụ ụmụnne m ịmakwala ife inwe na ndụ kịta ịmalụkwa ife inwe na ndụ welụkwọ nwayọọ wee dịkwọshọ welie na-eme ngala ahụ wekwalie ya na-eme ngala maka na ịmara echi iwekwa ike ịpụta echi ị na-asịzi ndị mmadụ mgbe a ntutu jụrụ m isi ịlọtazikwa mgbe a lotazikwa mgbe a ntutu m m isi lotazikwa mgbe a isi m na-eji oji nwebekwa aṅụli inwekwa ntutu nwebekwa aṅụli maka na ofu mbosi pụta ọbụna ọ dapụsigo <laughs> ọ bụrụ na ọ dapụrụ adapụ ọcha awụ awụ which of course na ife niile adịkwa mma maka na ozikokwa anọ ndụ ebili ebi mana ife m na-ekwu bụ echekwa ụwa eche echekwa ụwa eche nwebekwa aṅụle nke taa ahụ maka na <laughs> adịkwa ama ama <laughs> ekene na ụmụnne m ekene ọmanụ daalụnụ ana m afụsi unu niile ebe unu anọ na unu mana unu dị ka aja dị naanị na m sị ka m tụbu unu afa tata ọbụla ya bụ na ya ama mbi n'ije nke anyị bini ya bụ ekene ọma na ụmụ igbo nke m ndị mfụ n'anya ife dị egwu sọsọ ebele na-emelụ m mmadụ n'ụwa bụ na chukwu kesi mmadụ ọ kere onye igbo sọọsọ onye akebele a na-emelụ nya chukwupụta nnọọ si ka efe mmemme taa ka nke mmadụ wee kebe mmadụ kechachachachasị anya okerie onye igbo hei onye a na-eme m maka amarọ m ka oyi esi dị ma ọ na m abụrụ onye igbo amarọ m ka oyi esi achọkwa odum iche eche achọ odum iche eche ọbịa bụla bụlụ ụmụ ya ka a gabanụ n'ife anyị bịalụ ka anyị kọọ n'ugbo onye anyị bịalụ lekwana ya n'ọkwụ ọ bụrụ ọkwụ uwe ọcha ndị durimi fasolatido ọ bụrụ ọkwụ ya ka iyi nke bụ nke pasi nọ cold shoulder cold shoulder nyaa amazi m ife ndị igbo na-akpọ shoulda lotazikwo m lotalụrụ m ife ndị igbo na-akpọ shoulda ọ sị ka nke a jụbụ oyi oku ubu oku ubu jụbụ oyi ọ staịlụ nke ọ ife a na-akpụ ya ekene ọma na ụmụnne m <laughs> ka anyị gaa n'ubi onye anyị bịa ka anyị kọọ onye ozugbo ozugbo <laughs> taata bụ ụbọchị nkwụọ. aṅụle ụbọchị nkwọ tata bụ ụbọchị nkwọ bụrụkwa na abalị ili na asaa ili na asaa n'ime ọnwa agwụ nke ndị Igbo n'ime ọnwa agwụ nke ndị Igbo nwa bekee sikwanụ maka na ndị Igbo ndị Igbo ndị Igbo achaka fasi ọdịbe ndị dịlụfa ọdịbe anyị dịla anyị nwa bekee sikwanụ na tata bụ ọnwa jun fa bụlụkwanụ mbosi ụka fa bụlụkwanụ abalị nke ili ya bụ nọọ abalị nke mbosi ụka abalị nke ili n'ọnwa jun nwa bekee abịakwanụ n'ala igbo ọbụlụkwanụ nkwọ abalị nke ili na asaa n'ime ọnwa ahụ asị m ekene nọ ka nkwọkwọtala anyị ife ka nkwọkwọtala anyị ikuku ndụ ka nkwọpụtala anyị ikuku aṅụle daala onye tinye ank ofu mgbọsị mma atọsalụ na ife ank bụ ofu ụbọchị n'ọnwa nọ ka anyị na-aganụ ọ bịa bụlụ ya <laughs> ka ngụalụ na egwu ka ngụalụ na egwu ahụ bụ egwu a bụkwa egwu mfọ jiri afọ ma na ezigbo egwu mana ọmụnwa mana ọmụnwa agbakweli ya <laughs> mbula agwụ m gaa gaa gaa gaa gbanwee mbula agwụ m gaa gaa gaa gaa gbanwee ọnya <laughs> ọ bụrụ ọnya mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe ọnya m amado otu nwa agbọghọ gbaa nkwe nsị agwụ m jidie jidie jidie jidie ọ ife nchọ gbaa nkwe mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe mbula agwụ m gaa ga ga ga gbaa nkwe ọnya m amado otu nwa ikoolu gbaa nkwe nsị agwụ m jidie jidie jidie jidie ọ ife gbaa nkwe mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe ọnya m agbado ndị igbo gbankwe nsị agụ m jidefa ha <laughs> jidefa jidefa gbankwe ọ ife anyị chọọ agwụ m na-aga tata ka anyị ga-ekwu maka ịlụ agwụ anyị <laughs> akọwasịrị ife agwụ bụ anyị kwusio na tupu mmadụ apụta mmadụ tupu onye ọbụla bụ mmadụ apụta mmadụ na agwụ ga-amalili ya tupu bụ mmadụ apụta mmadụ agwụ ga-amalili ya na amụpụta nwa tata ọnyanwa ga-agwa ya na agụụ na agụụ ọ nwa afọ ga-agwa ya na agụụ na-agụ a kedu ka o si malụ maka na mgbe ọ nọ n'ime afọ mgbe ya bụ nwa ofu nọ n'ime afọ ee inunuro ka ọ na-ebe akwa si na agụụ na-agụ a ọ na nne eliro nne inunuro ka ọ nọ n'ime afọ na-ebe akwa na agụụ na agụụ mana mụpụta ya amụpụta mụpụta ya amụpụta ka efu obele oge ọgwa mgbe agụụ ji agụa obele oge ọgwa mgbe ọ chọrọ ka iyipụ ife iyi nye ya nye ife ọzọ tupu mmadụ tupu mmadụ apụta mmadụ iwulile ibu na agwụ ga-amụ ya tata ozi anyị ji bịa bụ kpakpando agwụ kpakpando agwụ maka na mgbe gara aga oge m na-akọwa agwụ asị m na etu esi nwee kpakpando anyị na-afụ n'enu igwe igbo na-akọwa sị na kpakpando anyị na-afụ n'enu igwe bụ ebe chi okike na-eje akpata ndụ e ebe anyị si pụta mụ na gị tupu anyị apụta na mmadụ tupu anyị apụta n'ụwa anyị bụ kpakpando bekee akụziri ọlịa ndị igbo mana kịta sayensị bekee proof gị ọ ọnya kpata na ọnwa ife ọbụla ị na-eme ji malụ ya amalụ akpọọ gị staa anyị ncha niile bụ kpakpando anyị ncha niile bụ kpakpando ka anyị si pụta ya bụ na etu kpakpando si dị n'elu tupu anyị nwa ewee sizi ebe a pụta na mmadụ etu a ka agwụ si dị maka gịnị na agwụ bụ echiche chukwu agwụ bụ uche chukwu agwụ bụ ife niile dị n'ụwa netwọk anyị adịrọ mma gịnị na-eme netwọk anyị ka ife na-eme netwọk anyị ka efe na-eme netwọk anyị ọ dịrọ mma ebe unu <clears throat> netwọk anyị ọ nọdụrụ mma ehe netwọk dị mma maka na mfụ ndị na-ede na ọ dịrọ mma <clears throat> ka anyị na-agakwa n'iru ọ bụ na mm, ọ dị mma daalụnụ ike na-ebe ndị anọ ka ike na-ebe fanụ bụ ebe ọ dị njọ ụmụnne m kedu ife anyị mekwanụ emesizi unu enene nke rekọd erekọd o unu ewe n'iwe ka anyị na-aga o maka oge maka ndị mmadụ ya danlodkwu ya so na ife anyị na-ekwu n'oge gara aga anyị na-akọwa agwụ anyị kọwala agwụ rinne ọsọọra ọsọọra bụ uchechukwu ọsọọra bụ uchechukwu ose ọbala bụ amamife chukwu ọsọọra bụ uchechukwu ọse ọbala bụ amamife chukwu ya bụ na asị na agwụ na agwụ malụ mmadụ agwụ nwaanyị tata ife ọ na achị ịkọwala bụ na. chukwu zitelu gị amamife chukwu zitelu gị amamife mana ife ọ na ife amamife dị amamife chukwu na-enye bụ amamife pụlụ iche onyinye amala chukwu, ya ka eji wee sị na ewezuga agwụ ewezuga agwụ mmadụ amandị ewezụga agwụ mmadụ ama ndị ọnya bụ ọsọ olulu na ewezuga agwụ na mmadụ ama ndị maka na agwụ na-ewepụta ife ọbụla ga-edebe ndụ ife ọbụla ga-edebe ndụ ife ọbụla ga-edebe ndụ ndị anyị na-eli eli ọ echiche mmadụ ka o si akwa anyị na-eyi eyi ọ echiche mmadụ ka o si na anyị ọkụ esi nri ọ echiche mmadụ ka o si mụ na gị tata enwere ike ịtụja aka nwoke mbụ ma nwaanyị mbụ si n'ọkwọ nne m ochie nke dị etu anụ ọnyanwa wepụtalụ ka anyị na-eli ụra maọbụ ka anyị na-eli ji ma ka anyị na-eli ede ife ndị a niile bụ n'echiche ndị mbụ ka o si pụta a ife niile ma nni ma ọgwụ ma ndụ ito ogologo ma omenanị ka ife wee na-adị na-aga ya bụ na asị na agwụ na-ama mmadụ asị na agwụ na-ama mmadụ ọ ife ndị a niile bụ ife na-emenụ na gịnị na uche chukwu chukwu na-ezitelie uche chukwu na-ezitelie amamife maka na ịnọkọta kịta isi ofu ife agbataghị n'uche ife agbata n'uche ọbụrụ m onye gị ya ọbụrụ gị nyelu ịnwaada ebe o si bịa ịnwaada ebe nya bụ echiche si bịa ọ dapụta ozugbo onya ka ya eji ma na ọnwa echi na-enye gị amamife chi na-enye anyị amamife maka na amamife dị mkpa ụmụnne m onye si na amamife adịrọ mkpa ya na ka ụwa si dịkịta anyị bụ mmadụ na-ewepụta nke ya agwụ anyị agwụ anyị bụ mmadụ na-ewepụta nke ya egbu anyị egbu mgbe anyị bidoro ụzọ anyị a na-aga anụ m akọwa n'ụwa ndị igbo bụ ụwa a na-akpọ uwe izu uwe izu bụ ebe ife niile nọ n'udo uwe izu ndị igbo ife niile dị n'oke na nwunye ibonibọkwụlụ ibonibọkwụlụ onwere ife kwụsịa enu na anị ọkụ na mmiri oji na ọcha njọ na nwa ife niile dị bụa ịbụa ya bụ ka ọ dị enwe na nke na-emeli ibie ya bụ uwe igbo uwe izu ndị igbo ebe ife nọkọta n'udo kweta n'udo ndị igbo enwero ife anyị na ife ndị bekee na-akpọ opozit opozin enu na anị adịghị aka na ụkwụ adịghị epose anya na imi adịghị epose fama abụ na kọmplimenti onwefa ọnya bụ izu ọnya bụ izu uwe izu ndị igbo ebe ị ga-afụ abụ n'ime mkpụrụ ọjị ọfa ncha bụ ife anyị ji wee na-aga ọjị mana mgbe anyị ga-akụ maka nke anyị atụlie anya ọ bụrụ ya ka anyị nọ ya taa ụwa nwa bekee si na ife na-abụ adịrọ n'udo na fa na opose antagonism na ofu ekwere ekwe ofu ya aka ofu ya epekali ofu ya adị ọcha ofu ya adị oji na nke dị ọcha adị mma na nke dị ojii dị njọ na nke dị oyi dị mma na nke dị ọkụ si etu aka ndị igbo si ndị nwa bekee si ghọta ya ụwa fa abụrụ ụwa izu ụwa a bụ nation world ebe atụsala ife atụsa ya bụ na abịa na agwụ ndị igbo amamife agwụ agwụ na amamife na-esi n'agwụ apụta etu m si kọ n'izu gara aga ife niile si n'agwụ apụta bụ ife dị mma ife niile si n'agwụ apụta bụ ife dị mma agwụ adịghị eme ife ọjọọ maka na-echiche chukwu onwero mgbe ị ga-eji wee ntọnaanị ntọanị ndị igbo asị gị chukwu wee kesịa wee mebie chukwu adịghị emebi ife okele eke chukwu adịghị emebi ife okele eke n'ala igbo ya bụ na echiche chukwu etu ndị igbo si ghọta bụ ezigbo ife tupu mmadụ apụta mmadụ maka na agwụ na-abịa na-ama mmadụ ka ọ wee nwee amamife wee gbuolu onwe ya nwa mkpa gbuolu obodo ya ndị bie mkpa gbuolu ụmụnne mkpa gbuolu ala Igbo mkpa na-ama mmadụ ka nwee nghọta nke a ga-eji wee gbuo mkpa Igbo onye abịa ife ndị gboo Igbo melụ mụ na gị igbo mkpa igbo mkpa agwụ na-enye amamife eji egbo mkpa ndị bụ ụzọ bịa ụmụ atụ ndị igbo mbụ na-abụrụ mụ na gị na-enwere anụ arụfa na-adọ ka mụ na gị ndị nkọwa anadị eli nni maka na fe nwere mgbili afọ ndị bụ ụmụ chukwu direct anyị bụzi ndị sotalụfa anyị bụ ndị na-esotazifa maka na ụmụ atụ mụtakwa ndị dị iche iche bifo olu anyị nwa bụ ụmụaka ndị a niile amamife chukwu ju na-arụ agwụ fa zuru oke fa wee wepụta ọtụtụ ife dị n'ala igbo tata bụ ọnwa ise n'ọnwa ise anyị nọ n'ime ise bụ eke oye afọ nkwụ na gị na mụnwa nọ n'ime anyị wee si ise o etu anyị si kwu n'ọnwa ịnọ na ịnọ bụ na ịnọ ise bụ na anyị kweta na anyị nọ maka anyị na-achọ mmadụ nke ite naanị onye igbo mmadụ teghete onye igbo zuru oke ya bụ na ise nụwa anyị nọ n'ime bụ ọnwa agwụ ọnwa amamife agwụ ịma mmadụ agwụ ịma mmadụ bụ na kpakpando kpakpando agwụ na-akpị ya etu esi nwee imilikiti kpakpando n'elu igwe etu a ka esi nwee imilikiti amamife ọ nwere mgbe ga-abụ nkwukata okwu asị m unu na akwa ebulugokwa m maka ọ nwee ife m chọọ ikwunu mana ọtụtụ ife ndị ọzọ na-abịa na-abịa na-abịa na-abịa na-abịa na-abịa mgbe ụfọdụzi ntinyezi ọnụ na nke bịara abịa arapụzia m nke nke nọ na ya kọrụzia na-aga etu a ka ọ dị na onye nwelụ amamife onye agwụ na-akpa onye kpakpando agụ na-akpa ọtụtụ onyinye amala na-abịalịa ọtụtụ onyinye amala si n'aka chukwu abịalịa ọtụtụ kpọzie anya akala aka ọlụ olu ji ọlụkarịsịa omee welding omekarịsịa omee eh, electrician ọbụlụ draiva ọbụje akwụkwọ ọtụtụ ife dị iche iche onye a bụ kpakpando kpakpando a bụ spaks spaks of light maka na gịnị agwụba ife ọnya ka eji si nụ amamife amanụ ife amalugom ife amalugom ife ọtụtụ ife anyị nwa bụ ndị kịta na akpọzi ife amamife amamife dị iche iche akala aka dị iche iche ọbala tupu onye ọbụla apụta mmadụ agwụ ga-amalili ya agwụ ga-amalili ya ga-enye ya ọtụtụ amala onyinye amala dị iche iche etu m si kọwa uche chukwu bụ ọsọ ọra ga-ezitela onye afọ ọsọ ọbala ọsọ ọbala nke bụ gịnị amamife amamife ga-enye yanwa ọsụlụlụ ọsụlụlụ bụ amamife a ga-eji wee mee ka ife dịlụ mmadụ mma site na yanwa <clears throat> agwụ ịma mmadụ bụ n'ọnya afọ enwetago onyinye isi ọra maka na mgbe anyị bidoro na-agwa unu na agwụ bụ isi ọra agwụ bụ isi ọra ọtụtụ afọ a na-akpọ agwụ onyinye isi ọra nke ọ ga-eji wee gbuo olu ndị igbo mkpa dị iche iche ya bụ nwanne m agwụ nwa gị agbafuzina maka na ọ bụrụ ọsọ gị ka ọ ga-adịlụ nwa ọ m ka ọ ga-adịlụ nwa ọtụtụ ife ndị a niile mmụta si m na-akọwa ọ bụrụ na m ada akọwa ya maka ọkwa anyanwụ bụ agwụ ịjụọ ofeke ofeke agwa ya na ngo adaijele e, eziokwu eziokwu unu nụa n'ọnụ ofeke nya agbapụ n'ụlọ obi e, eziokwu agwụji adaijele maka na ọ nwere ife kwụsị na m ji ilu sot na praktis lọọ mbụ ma ọ na-eme ife ndị ọzọ mana ife ndị a niile maka ifi na onwere ọtụtụ ọtụtụ onyinye amala dị iche iche tinyekwalụ ndị a m na-akọwa kịta mbịazie ndị a gịnị ka m mee nrapụzie ndị ọzọ maka gịnị nke a bụ nke nwa ga-abalụ igbo ulu ga-egbuola igbo mkpa maka na anyị nwere ọtụtụ lọya ga na-egbokwala igbo mkpa n'ebe ụzọ dị ụzọ ọzọ mana mụnwa sị na agwụ nke a ka ka agaba ya bụ na onye agwụ mmalụ onye agwụ malụ bụ ife onyinye chukwu ọ ga-eji wee nyelụ ndị ọzọ aka ka chukwu na-enye mana onyinye afọ bịa ọ na-eri nne ọ na-eri nne ọda abụọ ofu ọda abịa ịbụ ọda abịa ịtọ ọda abụọ ịnọ onye afọ na-enwe ọtụtụ onyinye dị iche iche ọtụtụ onyinye abụ bụ kpakpando agwụ kpakpando agwụ asị na agwụ amaghị onye afọ na agwụ amaghị e, onye afọ enwetago onyinye isi ọra ọ nwetago nghọta a ga-akabazi arụ lụọla onye afọ agwụ a ga-akabazi arụ lụọla onye afọ agwụ ka onyinye niile a wee nwee ike wee kwudo wee baa ụlọ maka na nghọta dị iche iche ọ nghọta dị iche iche onye ji ọtụtụ nghọta dị iche iche a ga-akwụzie onye bụ mgbe mbụ anyị na-akọ mgbe anyị si mgbe anyị bidoro okwu a maka ịlụ agwụ anyị site na agwụ bụ ofu ofu akwụ ofu akwụ ya bụ na onyinye niile nụwa bịasịa ofu akwụ kedu ife mfu ndị na-asụ bekee were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com for ndị na-asụ bekee stil anko stil anko ife ịlụ e, agwụ bụ ịankọ e mmadụ ikwubazia n'ofu ife ka ọ daa gbasazina ka onyinye niile a maka na omee nke a na omee nke ọzọ na-arụ ọzọ omee nke ọzọ na-arụ ọzọ omee nke ọzọ na-arụ ọzọ ọ na-aghasasị alụalịa agwụ achịkọta achịkọta achịkọta onyinye ndị a niile o wee kwudozie n'ofu ife wee gaba etu m si kọwaa na mbụ na mmadụ abụrụ ekeleko ekeleko bụ ọfịa na iwu lile bụ na gịnị a na-agba mmadụ agba etu a ga-abụ alụ omeji alụnye omeji naanị ọ bụrụ na o mejipụbe a ga-etinyeli ya alụlụ alụlụ ewee gbadie ọ bụrụ na ị chọọ ka ịkọ ji ka igwute ji iwu bụ na ị ga-etinye ya alụlụ alụlụ ewee gbado ji ji ewee nwee ike wee kwụlụ ọ bụrụ na ya bụ osisi alụlụ omeji dụa ife a na-akpọ ịdụ ọ bụrụ na ọ bawaba bawaba na-eme ọfụma rue nne ya bụ alụlụ ama mbudo nwuzie ijezie chọọlia nnukwute ọtọ si ga-eji gbadie ọ bụrụ na ị gbadie mgbe ji ya tosielu ijie n'okpuru eyi enweta nnukwu ji mana ọ bụrụ na ịgbadoro ji ịgbari ya alụlụ ji etu a ọ wee pụọ efe niile oyi epu iji ebe a ma ezigbo ji ụdị ji dị etu a ka a na arapụlụ ndị mkpa onwe ndị a na-akpọ ndị mkpaji maka na nke a sokwa na omenala igbo mana ngaba ebe ọbụla agwụgbu anyị aga maka na mgbe mpempe na njem mkpaji so ọ bụrụkwa mụ ya ahụ ya bụ na ịlụ agwụ bụ ka emee ka onye afọ onyinye amala niile dị iche iche dị n'aka ka agbakọ onye ọnụ ka o sorozie ofu ebe wee gaba ka ọ wee dụa maka na mmadụ na-adụ adụ mmadụ na-adụ adụ mana ọ bụ na ndị nọ onye nso ghọta ndị nọ nso ghọta e nwee ike wee nyeli ya aka wee mee nye wee dụa wee kwuruzie wee gaba onye bụ ịlụrụ mmadụ agwụ onye a bụ na a na-alụrụ mmadụ agwụ ka anyị lụọ alụ mmadụ agwụ ka anyị jee ịlụ agwụ anụ m eje ịlụ agwụ m m eje ịlụ agwụ m ka m nwee ike wee ghọtazie onye mbụ wee nwee ike wee gabazie maka na ọtụtụ onyinye amala onye asolu nka osolu nka maka omee nke obele ọkwụsị omee nke ọzọ obele ọkwụsị omee nke ọzọ obele ọkwụsị omee nke ọzọ obele ọkwụsị o ike jee Germany n'ọnwa na-abụ daba daba daba eh, Holland ofu arọ si Holland gbata jee Italy n'arọ na-abụ si Italy gbata gbaje Canada si kanada gbata gbaje ya uk si ya uke ifu gị a na-agbaghalị na-agbaghalị na-agbaghalị egzampụl ka na-enye o ike bụlụ mgbaghalị mgbaghalị nwee ike bụlụ ọlụ dị iche iche ọnya ya na-aga nke ọbụla olukwa ọ ya eme ya ọfụma mana onwero nke ọya anụpado onwero nke ọya anụpado maka na onwere nwere ọtụtụ onyinye ọbụlụ nkwụ ka ọ na-aṅụ ọ ṅụzịa karịa ọ nwaanyị ka ọ na-achụ ọ chụzie karịa nwoke ka oyi eso osuzie karịa nke ọbụla ọ na-eme ọ na-eme ya ọfụma mana ọ nke ọ ga-anọpadozi ọ nke ọ ga-anọpado a ga-asị ife ndị a niile mgbe tupu nwa bekee abịa tighalia ya anya ndị igbo ga-anwa na onye dị etu a na aga ga ya agwụ maka na ife ndị a niile bụ onyinye amala mana ndụ nke anyị nọzi na kịta ọtụtụ n'ime anyị ndụ anyị na-ana n'iyi ndụ anyị na-ana maka na anyị na-akpafu kpalu jee ebe a ghafuo 20 years na isi obodo oyibo nka eje nka mụọ isi isi isi isi isi anigbo ije isi one part of anigbo isi jee dị ọda anigbo isi eje ije ugwu awụsa isi eje Lagos isi e, anya na-agagharị na-agagharị na-agagharị ndụ anya na-apụ ndụ anya na-aga maka na anyị na-esozi nke nwa bekee Anya na-aga n'ụlọ ụka a na-afụ laivishọn anyị na-etinye ego mụra mmụọ ọ na-aga na-adasasị ịlụ agwụ bụ ịkpakọ ụmụ igbo ọnụ maka ụmụ igbo ụmụ igbo n'eziokwu n'eziokwu n'eziokwu n'eziokwu n'eziokwu ọ bụrụ na ọ nwere ife ọzọ gị bụ ụmụ igbo mụta n'ọnụ m biko rapụ m eji na ama ife ọbụla mana ife ọbụla ị amụta n'ọnụ m bụ nwa igbo achọ m ka ịghọta na edero ka mmadụ onye ọzọ chukwu kele ụwa kele ụwa ka ọ na-anụ n'ụkwụ ịnọ kee ndị na-akpụ akpụ kee ndị na-efe efe ife ọbụla chukwu kela nwere ebe ọ debere ya gị bụ nwa igbo afa gị bụ igbo gboo na mbụ na mbụ abụrụ mbụ nke in the beginning god created adam and eve no ọ bụrụ na mbụ nke a ka m na-agwa unu maka na m ada achọrọ m ịbịa na-agụ ịbịa na-etinye okwu m na-ekwu n'akwụkwọ ndị a maka na enwere m ọtụtụ akwụkwọ ndị ụka n'ebe a right ọ bụ na nje butelu ụnụ baịbụl na-abụ agbago m ofu ọkwọkwa ya mana eji m baịbụl eme research mbutelu unu baịbụl ndị e, ndị ndị bụ ndị ndị isi n'ụlọ ụka ma ndị bishọp ma ndị fada mbutele unu baịbụl faji amụ ifefa na-agụ dị na be m ọ ga-agwa gị sị gị na in the beginning ọ na-ekwu maka ya in the beginning god created adam and eve na ọ dị okwu ekwu in the beginning of humanity na ife ọ na-ekwu bụ in the beginning asị ọfụ mgbe ndị nwa bekee na-ede nkefa so achọ m ka anyị ghọtịa achọ m ka isi na-apụta bụ direct chukwu chukwu chinaike ụmụ atụ chukwu ya bụ nke gị bụ nke gị omenanị gị bụ omenanị gị anyị nọ kịta ise n'ọnwa ise ịchọta mmadụ iteghete onye igbo n'ọnwa ise nke anyị nọ na ya anyị nọkwa na ntọ ife niile m na-akọwala anyị bụ ntọ ife a bụ ife ya na anị tọrọ adị ekesi ekesa onwero ife ka ịdọsa nwe ya nwa igbo O onwere ife meenụ ka ịdọpụta nwa onwe gị onwero ka ịdọpụta nwa onwe gị n'onye ịbụ n'efe ịbụ no amount of seven hail maries ga-adọpụta gị n'efe ịbụ na onye ịbụ nwa igbo ịbụ ịbụ nwa atụ chukwu ịbụ nwa atụ chukwu amamife Chukwudị gị na-arụ karịa ka ọ dị onye ọzọ maka na onwe ife a na-akpọ ọbụ na nsisi ofe onugbu kịta ọbụ na nsisi ofe onugbo oju ite anyị na-elie na-alachi ọ na-atọ echi niile ọgwụba mana mana m ada akwado isi ofe echi agbanye nya mmiri agbanye nya mmiri nne m na-akpụ ya ọsị ka eme ofe a baptizim ee agbanyekwa nya mmiri tikwu ya obele na enwere m ike welụkwafu ụmụ obele azụ ululu azụ wee kwụ ya n'ime mee ya ọmabuti ọbụla ọfụ ọfụ mana ọ dị m ofe mana m agbaigo nya mmiri awọtago nya nwa igbo onye ibu dị iche onye ibu dị iche chi ukwu gị na amamife gị si na nwa abịa okwu niile m na-ekwu kịta bụ okwu mmụọ maka na ndị igbo na-atụ ụjọ mana igwe osi na ya bụ onye ụka na ya na-efe chukwu iju anya kedu onye onye onye onye god bụ ọsị na ọmụọ ife m na-ekwu ife a bụ okwu na adịrị ọbụrụ fizikal ọbụrụ okwu anụ arụ echiche nwere ebe o si abịa igbo gwa gị na-enwere ụta amamife enyela ya mbedi ọgụ mbe bụ bụ ụkpa amamife mbe ji ebulie achọrọ m ịkọ akụkọ iro tata achọrọ m ịbịa kọọlụ uru akụkọ iro tata mana mgbe anyị na-agụ ife anyị kwuru m etu chukwu si wee kee okpe nọ debe okpe ịnọ si kedu onye ga-ekwu ife nọ n'ime onye kwutela ife nọ n'ime okpe a na-abụ bụ gịnị agwụ agwụ ghọọlụ gịnị oke wee bakwulu eke ekekpọọ oye ekwugo m nke a ka ife niile a mesị mba ekwetarọ nke a bụ akụkọ ọzọ mana ife m na-achọ ịkọwa bụ na anyị bụ igbo mana amamife nwere ebe o si abịa etu ndị bekee si kpọọ ya universal mind universal mind echiche chukwu bụ ndụ ụwa niile gị na mụ na mụnwa na gị nwa nwere ike ịba na ya ọ bụkwa anụ na ọsọ chukwu ọkpọọ mụ na gị maka gịnị na anyị bụ ndị si na agbọlịa ọ na-alụtala anyị faịbụl onye aba agwụ onye aba agwụ onye aba amamife agwụ agwụ onwero ife ga-eme n'ụwa ka agwụ kwụsị consciousness maka na mba na-asụ n'onu n'onu consciousness universal mind consciousness is aware of being conscious consciousness can never ever cease divine intelligence can never ever cease ife m ji akọla ife a bụ na last week ka m ọnụ unu na nwanne anyị nwoke nwanne anyị nwoke enyekwago anyị another seven predictions of ife ga-eme n'ụwa between kịta na 1935 2035 right in the next 13 years in the next 13 years mana anyị nwa bụ ndị Igbo anyị nọ n'ụzọ anyị nọ n'ọnụ ụzọ to come out with great technology mana anyị adịghị eme ya maka gị na anyị amarụzi ndị anyị bụ anyị aghọtara onwe anyị so na agwụ ebe ife niile m na-abịa akọọla unu bifo nwa bụ ka ndị igbo mmalụ ebe fanọ ka ndị igbo mmalụ their position strategically positioned by chukwu ka ndị igbo mala etu chukwu si wee kpụfa na chukwu debelụfa na ebefa fa kwesị ịnọ maka na anyị ama nọ n'ụgbọ mmiri ncha na-aba anyị n'anya anyị ama nọ n'ụgbọ mmiri ncha na-aba anyị n'anya ebe ọ bụ na anyị nwe the same amamife maka na amamife unu ka eji eme ife ndị a niile a na-eme so ọ bụrụ na onye onye onye onye akụlụ mmiri wee ike ime ifefa na-eme kedu ife unu nwa ga-emenwu mana ọ ịghọtagodo ụwa anyị ịghọta ndị anyị bụ ibupụ ịtọpụ onwe anyị n'ebe anyị kechiri anyị ya bụ na m na-abịa ebe ọ bụrụ na m na-abịa maka na ndị ụka na-ewekarịsị m ma ọ na ndị hidem ndị a na-ewekarị ife oji ife oji ife maka na mmanụ ọnyanwa bụ ife na-akwụchi ọ dị ka ebe itinyelu mmanya na bọtụl mana ịmana ikwesị ịpịaghie release that energy release ike dị ya n'ime ka ọ pụta mmadụ amachie ya ọnya bụ ife m na-abịala ebe a ndị igbo ibe m ya bụ na asị na agwụ malụ mmadụ na agwụ ịma mmadụ bụ na ọtụtụ onyinye nwaladịa na-arụ maka na nwoke mepụtala ife mụ na gị ji okwu okwu kịta Facebook ife a niile ebe ebe agwụ ọ bụ na unu bụ ndị ojii ji gwafa mee fe ife ndị ọcha mere anyị nwa bụ ndị ojii gwafa na omenala ife adịrọ mma na ụzọ fe adịrọ mma eh? na ife a ife emezina anya bịa mere nke ifu gị na mụ na ya ama nwee fesbuk tata onye onye na-eme ndị ojii, onye na-eme ndị igbo ka fada abụ na ifefe abụ abụrọ sọsọ ndị igbo ka ọ na-ata afụ ọ the rest of humanity maka na ọlụ anyị bịa ndị ụwa anyị nwere ike ịlụ anyị enwere ike maka na ifele ọnwa anyị na-eme anyị anyị enwere ike ịpụta dị proud si na mụ bụkwa onye omenala enwe m agwụ kedu ife na-esogbu ị nwere ọya nke a ka ị nwere ọya nka ka ife nke a na-eme ka ife nke a na-eme bịa ka m nwee ike nyere ya aka maka na mgbe m gwa anụ na ntutu m dapụsị na-arụ gara aga anụ m aṅụ ọgwụ oyibo ọgwụ a na-akpọ esmia mee ntutu m niile wee dapụ mana ka m na-aṅụ ya bụ ọgwụ aka m na-ejekwa chinese tritment akipọnchọ kedu nke ndị afrịka nọ n'ime kedu nke ndị igbo nọ n'ime o nwere onye agwụ nwalụ iwepụta ọgwụ nwere ike inyelụ m aka n'oge a mana onye agwụ ma ike na ọ nọ n'ụlọ ụka maka na agwala ya na-aja ife na-eme ife na-eme akala aka onwe iji wee zọọ onye nke ndụ ọgbafue mana nke onye ọzọ nwe owelie wee na-eme ọfụma ya bụ na anyị ama mgbapụ ife anyị bụ anyị agbanarịla ya n'ọsọ ka anyị kọbakwa n'ịlụ agwụ mgbe afọ achọpụtara na kpakpando agwụ ji mmadụ na onwere ọtụtụ onyinye amala onwere asị na a ga-alụli ya agwụ mgbosi a na-alụlụ onye afọ agwụ maka na agwụ bụ ife mmụọ ofeke adị ife eji alụ agwụ ofeke adị ife eji alụ agwụ onya ka ndị igbo ji wee kwuo sị na ya ama nrapụ ebe a na-alụ agwụ jebe na ya ma ebe a na-echi ọzọ jebe ebe a na-alụ agwụ maka na onye ọbụla jele ebe a na-alụ agwụ bụ sọsọ nkili ka oyi ekili onwero ife eji lụọ agwụ ofeke ga-eli maka na ọ bụlụgodu na ofeke zoo ezo wee lie ife eji lụọ agwụ agwụ niile afọ alụ mgbọsị afọ alụrụgo onye ọbụla agwụ malụ ife a na-akọwa bụ na dibịa mara onye a onye ọbụla agwụ malụ ife a na-akọwa bụ na dibịa mara onye maka na onye agwụ malụ gbapụrụ ọsọ na ya chọrọ ije na ya chọrọ ịbụ dibịa mana isiwa anya ọgbaje n'ụlọ ọgwụ si dọkịta ya nene ya arụ ya nye ọgwụ ọkwa ofu ọgwụ a ọkwa ofu ọgwụ a agwụ mam mama achọrọ ịlụ ife m na kịta agwụ mam mama achọrọ ịbịa kọwalụ na ife m na-akọwalụ nkịta mana m ma eje n'ụlọ ụka na-asụ in tongues na-akọwalụfa maka ndị ndị ọzọ gwakwuo efalisef ọ dịzịa ka m esofe anazie ebe ebe ebe ebe ụka ndị ọzọ maka ụfọdụ ndị igbo nọ na budizim ụfọdụ ndị igbo nọ na kristianiti ụfọdụ ndị igbo nọ na islamizm ụfọdụ ndị igbo nọ na ụka dị iche iche religion dị iche iche ofu ife a ka ọ na-achọkwa ọ bụ na m rapụ agwụ nke a ji m amalụ m ka m wee bịa na akụwalụ na ife ndị a enwere m ike jee ebulu baịbụl na-akọwa alụfa maka gịnị jekọb and isak and nna anyị na esta na ndị ọzọ mana adị m alụ ọlụ na-abalụ ndị nke m ọlụ m ada abalụ ndị nke m ya bụ na a sị na agwụ nwa mmadụ onye a chọrọ ịbụ dibịa maka na dibịa bụ dọkịta dibịa bụ dọkịta iji ego anya n'ụlọ akwụkwọ gosi anya akpọọ ị dọkịta mana akpọ ọnya n'igbo ọ dịrọ mma akpọ onya n'igbo ọ dịrọ mma mana akpọ ọnya n'oyibo kpọọ ọnya dọkịta ọ dị mma akpọkwana ya pastọ ọ dịkwanụ mma n'ọkwa ya akpọ ọnya pastọ makalịsịalị akpọ ọnya revend ọ na-atọ mana akpọ ọnya na igbo onye ọbụla agbafue mana ofu mkpa aka niile ka igbo ofu mkpa akafa niile ka igbo ya bụ na mmadụ adịghị agbapụ ife ọ bụ n'ọsọ ọsọkwa onye anya gbagide gbagide jee China jee India jee South afrịka ife ọ bụ ga-esi nọ ebe a ọgbasi ọgbana mana ọ bụrụ na ọ gbanarọ tupu ọ gbana osi ebe isi isi esi ebe a wee naanị ya maka niile ị na-eje ewele onyinye amala nke onye ọzọ wee na-enyere onwe ya aka mana nke onyinye amala enyere ka ị wee nyere onye ọzọ aka ị chọrọ ime ya bụ na ịlụ agwụ bụ ime ka onyinye amala onye agwụ mara onye abụ ịlụ agwụ ka o wee nwee ike inyelu mmadụ ibi aka o uchechukwu o uchechukwu ose na tata na efe ga-abụ na aga m awake anya gị na ị ga na-afụ na ife na-afụ na nzuzo na efe ị ga na-eme ọ bụrụ ya onwe ya mana ị chọrọ imie mana ị ka mmadụ fụlụ ya ọfụ gwa anyị nke na-adịrọ mana ọ na-abịa mana ị chọrọ imelie onye ọzọ ya chukwudị nzuzu ife onye a na-akọwa bụ na chukwudị nzuzu chukwudị ibelibe chukwu ewee nyela ya aka o wee na-agagharị n'ụwa niile ọ gagharịsịa ndụ a naanị maka na ọ karọbịa o na ife chukwu ji maka ya wee wepụta ya n'ụwa ya bụ na ịlụ agwụ bụ ịlụ agwụ ịlụ agwụ bụ emime a na-emelụ onye ọtụtụ onyinye amala bịalụ ka ike ajọ ike niile ajọ ike niile ike ọbụla na-adịrọ mma ike ọbụla na-adịrọ mma ma ọ bụ mmụọ ọbụla na-adịrọ mma wee dadis na-abịa nso maka na ọbụlugo onye chukwu rọpụtara arọpụta na o nwere ife ọ ga-alụ alụala onye afọ agwụ o nwere ịlụ agwụ bụ ime ife a na-akpọ ọdụghala ikwe ọsụananị ọdụ ghala ikwe ọsụananị ọnya so n'ife bụ ọnya bụ ife a na-akọwa n'ịlụrụ mmadụ agwụ bụ imelie nya bụ emume na ịkwadie na inye ike a na-akpọ ọdụ ghara ikwe ọsụ naanị ife ọ na-akọwa bụ na ajọ mmụọ niile ajọ ike niile ajọ echiche niile ama mmetụtazi onye a na-arụ ajọ echiche niile ama mmetụtazi onye a na-arụ mgbe ọbụla ajọ ike niile a na-abịa ma ajọ echiche niile a na-abịa kama ọ ga-emetụta onye ọ na-awụ naanị maka na onye a bụ onye chukwu wepụtago oge lụọ ọlụ chukwu wepụtali a ga-emesị na oge eji elu ọlụ enye gị enya bụ nchekwaba onwero ife ga-eme ka ịbata nwe n'ime a wee merụ anya arụ onwero ife ga-eme ka mmadụ dị ndụ bata nwe n'ime ọnya ma ọ bụ mmụọ dị ndụ mmụọ dị ndụ ma nke na-adịrụ ndụ ajọ echiche ajọ mmụọ ajọ ike ụdị isi ọnyanya bụlụ onwero ka ọ bata nwe merụ onye arụ maka na chukwu nyelie nya bụ ike eweelụala ya agwụ enye gị ife a na-akpọ ọdụghala ikwe ọsọ naanị ya bụ na ike niile a na-abịa ọ na-awụ naanị ike niile a na-abịa ọ na-awụ naanị maka gịnị na chukwu chọọ ka onye alụọ ife ọ ga-alụ ọ dị ka ebe mmadụ welugo ube wee tinye n'ụta wee gbapụ a ụta afọ etinyela ụta a na-agbapụ na-agba na-aga ebe O onwerozi onye ọzọ ga-akwụsị ebe afọ agbajelie ka ọ na-aga maka na ụta chukwu gbara onye ịlụrụ mmadụ agwụ onye bụ naanị alụ agwụ ka o wee nwee ike wee soo usoro wee lụọ ife a chukwu nyere ya na ọ ga-alụ onwero ife ọzọ ga-akwụsị ya onwere ife ọzọ ga-akwụsị ọntị n'ọlụsi anya bụ ife wee lụọ oge oyi ji wee wee sobekwa ndị kelee ịlụ agwụ dị n'ụdị n'ụdị ịlụ agwụ dị n'ụdị n'ụdị anyị ama ngaba n'ime maka na ọtụtụ n'ime anyị na-ebe a anyị adịghị eje eje ibu dibịa echi mana ọ bụrụ na ị na-eje ibu echi mgbe ị mebeziala ya efu ife dị n'ime mana ịlụ agwụ dị n'ụdị na ụdị maka na o sitelu na ụdị agwụmala ọnya o sitelu na ụdị ọnya maka na agwụ dị n'ụdị na ụdị enwelu nne agwụ nwee nna agwụ enwe agwụ mmiri enwe agwụ nkịta mana nne nne agwụ bụ nyanwa bụ ike agwụ niile onye nne agwụ mmanụ ife niile ife niile gbasara agwụ ezughị oke na-arụ dibịa onwere ife ọma na-agwụnwụ onye ọbụla agwụ malụ onwere ife onye ama na-agwụnwụ sọsọ na taluchi onwero ife dibịa ma na-agwụnwụ sọsọ na taluchi mana nne agwụ bụ nyanwa bụ ọ nne agwụ malụ mmadụ ịbụ dibịa nke onye a bụ nketa nke echi ọ dị ka ebe a na-asị na mmadụ mee mmadụ jee yunivasiti nwee fest onye jee yunivasiti nwee fest klas ọ dị eme masters wee baa ime doctorate ọ dị eme masters degree wee banye ime doctorate onye ọbụla na-amụ akwụkwọ rinne adịghị aga klaasị ọbụla nwe mgbe a na-ebufefa tụfefa etu a ka ọ dị na-agwụ onye nna agwụ malụ onye nna agwụ malụ a na-emeli ya a na-emeli ya a na-alụli agwụ nketa nke echi ka o wee bido ọlụ ozugbo ozugbo a na-egbulie ife niile nke nke nke nke ka o wee bido ọlụ ozugbo ozugbo ya bụ na anyị nụ na agwụ ma mmadụ ka anyị ghọta ife ọ bụ anyị nụ na agwụ mmadụ ka anyị ghọta ife ọ bụ ama m na ụwa anyị nọ na ya kịta apịtọsigo omenala igbo mụnwa na-agwa unu okwu a mụnwa na-ekwukwu okwu a ike egwukwu m na ife ndị mmadụ ji omenala igbo eme adị m ekwu okwu a maka ife na mụnwa na onwe m na m aghọtarụ mpịtọ apịtọsigoro omenala igbo etu ife m na-ekwu bụ etu o si dị etu ndị mmadụ sizikwa wee na-agwọta ya na agwọ ya bụ ike bụ nke nke m na-aghọtaro mana etu o si dị bụ agwụ ka m na-akọwa ife agwụ bụ anụ m akọwa ife a na-enwe ọnịna n'ofu ụbọchị unu nwa bụ ụmụnne maka na anyị bụ ụmụazị na anyị ga-enwe ike wee dozie omenanị anyị ọfụma ka ọ wee dị mma iṅomi iṅomi ka ọ wee bụrụ ife mmadụ ga na-eme wite obi aṅụrị si na ife mbụ ọ ya ka m jisi ka m rapụgodo akwụkwọ niile agụ n'ụsọ ka m bịa kọba nke a ka m malụ ma mụ na ụmụ igbo ma onye onwe ka anyị ga-esi wee nwee ike wee dozipụta ya maka na aka na-emecha ọfịa ọbụla ụlọ nwanne anyị nwaanyị bụ ngozi chimamanda kwulokwu dị ọdadị ọ sị na ya si na japan ka ọ gịnị jee na-ejesi n'okwu alụsifa. na m ọkwa ife a bụ ife dị n'ala igbo mana ya ama mmịa n'ala igbo anya anyị ji fụọ ọnwa anyị abụrụ anya ọma ọnya ka m ji na-ewepụta afụrụ m tata maka isi na nke ya dị mma ọ dị mma ise na nke ya dị njọ ọ dị njọ enwere m ike ịkwanye brazilian enwere m ike mgbe gara aga ọ nwekwa isi ọzọ mkwakọnyesịrị ya mana ọ nwekwarọ n'ife na-ama isikwa na mma adịkwa etu a o nwere ife nakwa ama na mma adịkwa maka ndị chee nọọsụ ọsọ ịkwanye brazilia na ịma mma maọbụ ihe led red lipstik ịma mma maọbụ ije mesia mekop mee mekova ịma mma so ife niile a bụ anya anyị ji fụ ọnwa anyị anyị fụta igbo n'anya ọma anyị were anya ọma fụ igbo anyị afụ ife dị mma na omenala anyị anyị were anya ọma fụ fụ anyị anyị afụ ife dị mma na anyị nwa mana ọ bụ na anyị were anya ọma fụ anyị mgbe ọbụla anyị na-achọ ka anyị dịka dịka ka anyị dịka dịka anyị dịka dịka anyị dịka nke a dịka nke a dịka nke a anyị ga-eji anya ọma fụọ fụọ onwe anyị ghọta ife anyị na-eme ghọta ebe anyị si bịa ghọta ife asụsụ anyị na-asụ maka na ndị ndị ndị ndị na-etere aka kpọbatara n'ụwa zikola anyị na ya onwero nke anyị dị mma agwụba bụ ajọ ife agwụba bụ ife ife eji akpụ iyi agwụba ife a na-agbara agbanapụ agbanarị agbanarị mana kaira na ego okwu a m na-ekwu anyị niile nwe agwụ mmadụ ole kaira na ego okwu anyị na-ekwu pụtago ogwu onwe ya sị na ama m na m nwere agwụ ọ bụrụ na ị nwere agwụ ịka anwụgo sins maka ike afụgo moto ka ọ na-abịa danye ebe a nwụpịa ọ bụrụ na ị nwere agwụ ịnọkọta na plenu isi ka ifekenele ka ịma amụ ya efele ka nnụnụ isi ebe a feta nwụpịa agwụ bụ uche chukwu debelụ mmadụ ndụ agwụ adịrọ mmadụ agwụ nwere onye na-agwa nwa ma ifepụta n'anwụ a agwụ ka ọ bụ na chi efugokwo ka m si na bed pụta ka nta taa atụfie ọrụ ka m wee dị mma ifu ibe m ka m wee jee jee ọlụ jee mee nka wee kwụọ agwụ ụlọ mee nka mee fancha agwụ maka ị na-egbo na-egbo mkpa ya bụ na anyị ga-afụ onwe anyị ghọta onwe anyị malefe anyị bụ ọ bụrụ ekwu anya n'asụsụ onye ọzọ ọ dị anyị ụtọ na ntị gịnị bụ agwụrụ ile if you want to say it in English universal mind collective consciousness collective consciousness ọ bụrụ mgbe m na-asụ bekee maka amadiozi asụ bekee kịta aga m agwa ya na ọ ife ị ga-emeta m maka gịnị na m bụ na mụ nọ within a collective consciousness and ife ọbụla ị chọọ ime m na-enwe m defense within that collective consciousness that will dispel you from affecting me mana agwụ ife niile na nkwụ bụkwa agwụ in the real sense of it na-etu o si dịlụ nwoke mma dịlụ nwaanyị mma without asị na holy ghost fire gbagbuo ya without asị na na ọ ya na ee eh? maka ndị a niile bụ okwu ọjọọ na-eweta na-eweghachite ya bụ ife na-achọrọ ka ọ mee ọ na-ewebata ya na ndụ gị mgbe mmadụ na ọfụ ibie asị onye ilo your enemy shall prosper your enemy shall not prosper gịnị ka ị na-ekwu you are not part of that collective consciousness that within you n'efu collective consciousness as working against you because you now looking at world from that alienation perspective from the point of view na everything in the world is opposing and antagonizing you don see unity ifuru onwe na ịbụ part of ife ọma ifuru onwe na mụ na gị bụ ofu sọsọ na anụ arụ akpụkpọ akọva mụ na gị dị iche but within that uche chukwu ofu ife ka mụ na gị bụ ọnya ka ndị igbo ji agwa gị sị n'ọfọ ka nsị ọfọka nsị so onye na-agwa gị na mmadụ melie nsị jụọ anya kedu ebe kedu ife mere ọfịa gịnị mere ọfịa mmadụ ji mee ya nsị maka na ọfọka nsị so na onye abụ onye ụgha onye abụ onye ụgha onye abụ onye asị ife nyanwa na-akọwali bụ na nyanwa na onwe ya bụ nsị nyanwa na onwe ya bụ nsị nyanwa na onwe ya bụ the negative aspect of that collective consciousness so anyị niile ịghọta ife anyị ji bụrụ ndị igbo na echiche onye igbo ana ife o ji dị iche maka na etu m sikwu mgbe gara aga anyị fụ anyị anyị ebulu anya gbapụ ọsọ anyị amarọ na wọtu ife anyị na-emeli bụ onwe anyị ka anyị na-egbu egbu maka ndị nọ n'ụlọ na-asị holy ghost fire fire them holy ghost fire etu a m si alụ aka ịtọ na alụ jelmụnwa ofu na-abịa ebe a but the other one is the other ones are facing me maka gịnị it bounces back. maka na ọ dị same isi ọra ofu isi ọra ofu isi ọra na ofu isi ọra a ntutu niile adị n'isi a bụ na ofu isi a ka ọ dị nke ọbụla si na ya agbapụla agbapụ ajụ anya kedu ebe ọ nọ maka ịdị n'isi a na ofu isi a so etu a ka anyị si wee bụrụ one and one one one strand of each hair n'isi ọra so kedu ka ntutu nke a sizi wee sị na ntutu nke a na-akpagbue kedu ka nke a nke a na aka na-akpagbue is it possible so mgbe nke a nọ na-ewu isi nke a holy ghost fire fire burning. burning this way ọkwa onwe ya ka maka na they are still sitting on the same skull all the same skull so na onwe ya ka ọ na enyekwa that same negative energy so ka anyị na-aghọta ife kpatara ịbụ onye igbo ji wee ka mma because site n'ịbụ onye igbo ịbụ mmadụ nke ka mma mmadụ gị ka mma maka ịbụ mmadụ echiche chukwu ịbụ mmadụ sitere n'echiche chukwu maka na ị nwere ike iche ajọ echiche maka gịnị na ajọ echiche niile ị na-eche bụkwa gị nwa ka ị na-enye ya ajọ echiche niile ị na-eche bụ gị nwa ka ị na-enye ajọ ife niile ị na-eme bụ ị na-echele onye ọzọ bụ gị nwa ka ị na-echele maka gịnị na onye ị na-echele echiche a nwere gịnị ọ dụghala ikwe ọsụ ọ dụghala ikwe ọsụa naanị ife ọbụla na-abịa to that person onye awụchago onye awụchalugo ya bụ ka amali ife anyị bụ asị ndị Igbo na-ayị ijigide mma jide ife niile ife dịsị mkpa mgbosi a na-alụlụ mmadụ agwụ mgbosi a na-alụlụ mmadụ agwụ iwulile bụ na agwụ ndị ikwu nne ga-abịa ịgbalị aka ebe maka na onye a na-alụlụ agwụ bụ na ụmụnne ya ka a na-alụlụ onye agwụ na ụmụnne onye a ka a na-alụlụ onye agwụ mana mgbọsị a ndị ikwu nne ga-abịa ya bụ na agwụ etu o si dị n'ala igbo ife niile n'ala igbo bụ oke na nwunye ife niile n'ala igbo bụ oke na nwunye ma gị nwa na-ege m ntị ma mụ nwa na-ekwu ekwu mụ nwa n'ebe a bụ oke na nwunye gị nwa n'ebe a bụ oke na nwunye anyị ncha bụ oke na nwunye ivunu mmiri nkịtị mmiri bụ oke na nwunye ime ịnụwa bụ oke na nwunye iwelu imi nke a kulu ume oke iwelu nke a wee kupụta nke nwunye anya abụọ oke na nwunye ife ị ga-eji malụ bụ inyụba ofu anya gị ịfụ na anya nke ama mfụsizi ife niile maka gịnị na ofu gị ofu oke na nwunye imeghe efe na abụ ifu ụzọ ka nwa imechi ofu imi gị ịfụ nọọsụ ose ofu ka ị na-eku aida na oke ma nwunye gị nwa ga na ọ dị ọzọ balansị gịnị ka igbo ji oke na nwunye akọwa udo na efe ịra anya. egbuligbo ọnụ bụ oke na nwunye ntị dị bụ oke na nwunye imechi ofu ntị ife ị na-anụ agbajogo ịrapụ ịnụ ife ọfụma etu aka ọ dị agwụ etu a ka ọ dị mụ na gị asa onye igbo maka ndị na-aga emefe a na-azọ kedu onye nwe nwa maka ndị na-asị kedu onye nwa nwa onye igbo nọọ nwoke enwe nwa nọọ nwaanyị nwee nwa nwa bụ nwa ikwu nne na ikwu nna mụ na gị bụ ikwu nne na ikwu nna agwụ mụ na gị bụ ikwu nne na ikwu nna ndị igbo zuru oke wee pụta na chi mgbajọ niile anyị kịta bụ bụ bụ anyị nwa imechi ntị rapụ ife anyị bụ na-achọ ife ọzọ igbo zuru oke wee pụta na chi gịnị ka anyị ji gbachizie nkịtị ndị lụrụ alụ bịa nye anyị ndụ lụrụ alụ gịnị ka anyị ji gbasizi ya nkịtị ndị lụrụ alụ bịa anya anyị nghọta kụsala kụsa anyị wee ghasaa tọsa aka akpa ebe nke anyị ka mma mgbọsị a na-alụ agwụ onye a na-alụla agwụ a na-alụli ya agwụ na ụmụnne ya ebe a ya mana iwu bụ na ama onwero ka alụọ agwụ a ma ọ bụ na agwụ ndị ikwu na ya bịara ụmụ igbo ụmụ igbo biko unu aghasa na m taa esse não é algo, velho. na nwanne m ise na-agwụ ise na ise ọ bụ ọkwa agwụ igbo na-eme na-agwụ nwa bekee ọkwa agwụ nwa bekee melu ndị igbo onwelu ntị anụla ife ee oti anya afọ ụzọ agwụ nwa bekee eziokwu eziokwu maka na mmadụ ama nweta ọkacha mma jee na jee na nke onye ọzọ na-ekpoli na-ekpoli na-ekpoli aya ọbụrụ ọbụrụ obele ife ọbụrụ obele ife ka a na-agakwanụ nwanne m pụlokwu tọrọ m amụ mgbosi a na-alụ agụ mgbosi a na-alụ agụ ndị ọzọ ga-anọkwu ya ga-abụkwa ụmụ agwụ ọ nwere ndị bụ ụmụ agwụ ụmụ agwụ ga-anị ya ma ndị afọ n'anya o ma ndị a na-afụrụ anya o nwere ụmụ agwụ afụrụ anya nwee ndị a na-afụrụ anya fancha niile ga-anị ya mgbọsị a na-alụ agwụ mgbọsị a ka a na-edebela onye a na-alụla agwụ okwu agwụ a ọtụtụ n'ime mụ na ụnụ nsogbu anyị na-enwe taa bụ o nwere agwụ alụrụ nna anyị nwa agwụ alụrụ nna anyị nwa agwọ alụla anyị mana ọtụtụ n'ime anyị ji egbuchapụcha afa niile ọtụtụ n'ime anyị nọ na jelu na be anyị si na afa abago ụka gbuchapụ agwụ niile a ọtụtụ n'ime anyị mere ya ọ dị mma dị njọ ọ ndị melie ma ha ụfa nna ha alfa nne ha alfa ya bụ na mgbọsị alụlụ mmadụ agwụ mgbọsị ka a na-edebeli ya okwu agwụa ndị dibịa bịa ịlụli agwụ na ndị niile nọ lụalị agwụ a ka a na-edebela onye afọ okwu agwụa n'ime okwu agwụa ụmụ ụmụ mkpọrọgwụgwụ e, na mkpa akwụkwọ ụmụ ụmụ inine dị iche iche ka a ga-akụsi ebe a mana ife niile abụ inine ọgwụ ife eji agwọ ya ife eji eme ka ife dị mma den a ga iwulili ibu na osisi ofu n'ime osisi na-aba ga-adịlili ya osisi ogilisi ma ọ bụ osisi a na-akpọ ogbu anyanwụ ogbu anyanwụ a ga-etinye osisi a ofu n'ime fa ga-adị n'ime okwu agwụ onye a agọziela onye a ọfọ ekwuzie na afịfịa dị iche iche na ililo dị iche iche ka fa bịa na n'okwu agwụ a na from afọ bido mgbosi afọ alụrụ onye afọ agwụ na ililo niile afịfịa niile na ililo niile ga-adị ile n'aka onye afọ afịfịa na ililo ga-adị ile n'aka onye a a na-emekwa a na-etinyekwa n'okwu agwụ onye a a na-afụkwanụ na ọ na iru n'ọwụwa anyanwụ maka na agwụ bụ agwụ agwụ anwụ bụ anwụ anwụ amamife agwụ na-enye amamife amamife si n'ife onye bụ ife bịa ọkụ onye ji ọkụ anwụ ya bụ na ife niile anyị na-ekwu bụ ịkpọghachi nwa igbo ebe o si bịa maka na nwa igbo bụ nwa anwụ nwa igbo bụ nwa anwụ nwa igbo biko isiro n'akụkụ ivu wee pụta nwa igbo biko isiro n'akụkụ adam wee pụta ọ bụrụ ka akpụsizi adam ewesizie na ngụa wee kpụpụtazie metazia eve iwesizie na eve ee eh? ọ na afta ka ken jesizi nụọ ndị ọnụ mụta ebe a ka isi pụta nwa igbo esiri ebe a pụta agwọlụ dị iche nwa igbo agbụlụ gị abụrụ abraham isaac and jacob agbụlụ gị dị iche ịbụ nwa ndị gboo ịbụ nwa mbụ mbụ wepụta n'ụwa bụ ụmụ atụ isi n'ụmụ atụ pụta ndị bekee na-akpọfa ethereal beings beings of light they were light beings they were in the light form ọ bụrụ nke a ka ọ ga-ekwe ghọta ka m tinyekwu ya ebe a ka ndị Igbo wee ghọta you are being of light your first emanation your first emanation ọdịdị gị nke mbụ ọdịdị gị nke mbụ abụrụ mgbe a sịlụ let us create man in our own image let's make our image no you isi na chi ka omenala gị ji dị nche onya ka iji nwee ntọnanị ntọnanị ka anyị nọ n'ime mmadụ nke ise ntọnanị bụ ife tọnanị etu o si tọnanị chain inseparable ịma ndọsa nwe ebe sokwa ijee ọsọkwa eblichi sie arụ gị ịma ndọsa nwe maka na arụ ị na-eblichi bụ arụ mana consciousness is part of that divine consciousness ọsọkwa ijee mba ọzọ nọ 50 years ana na igbo Emma Ndosanwe, you are what you are. ị bụrụ ọkala ọkala ịdị lọki nne gị bụlụ igbo nna gị bụlụ igbo ọ bụ na ọ bụrụ ọkala oyibo ọkala igbo ya bụ n'izuru oke oke so nwa igbo ka anyị ghọta ebe anyị si bịa ka alụsịala onye igbo agwụ ozuo oke bụrụ onye ọ bụ site na mgbosi a gabazia ọnụ a ga-abụ ọnụ atụ ọnụ atụ bụ atụtụa ọbụrụ mgbe anyị pere mpe unu ga elụta a na-agwa nwa igbo o nwere okwu ụmụ igbo na-ekwu ọsị na ọnụ bụ ụzọ elugobe chukwu gị na nwata ibe na-egwu egwu onwe ka a na-aṅụbi iyi onwe ka ife ife na-asị asị na ọnụ bụ ụzọ elugobe chukwu anyị bụ ụmụ igbo adịghị ekwe ka anyị kpọọ iyi adịghị ekwe ka nwa igbo kpọọ iyi hayes nwa igbo asịkwa waka anọ ife amụtala amụta sọsọ ife nwa igbo ga-asị gị bụ ịfụrọ ka ịdị n'enu ka ịdị onye ala ịfụrọ ka ịdị anyị ada akpụ iyi maka na anyị emelụ e ka anyị ghọta na ọnụ anyị bụ ọnụ atụ maka na fa bụ ụmụ atụ ụmụ atụ chukwu chukwu ji ọnụ eke mgbe dibia mgbe e e alụsịalụ mmadụ agwụ ọ bụlụ dibịa ọnụ abụlụgo ọnụ atụ ya bụ ijena na nke dibịa na-akpịa na-akpịa maka ịchọ ka ọ gwa ya okwu maka ọ ya gị maka na ọtụtụ ife o si n'ọnụ akwụ ga-ele ife okwu n'ọnụ a ga-eme ọnya kpatara na ilota ndị okenye mgbe anyị pelu mpe ilota ndị okenye fụ na fa okwu ọ bụrụ na ilota ndị okenye ịfụ na afa dị ekwu etu a kama ọ na-asụ ude kama ọ na-ata ikikeleze maka na fa achọrọ ikwunu maka ifi ọnụ atụ ọ na ịbụrụ dibịa ọ na m abụrụ dibịa maka na anyị bụ ụmụ ụmụaka si na ndị atụbịa ọnya ka eji mee na nwa igbo na ịma mkpu iyi mana kịta anyị nọzi na ndụ nwa bekee anyị na-afialapụzi etu o si na wee sọ iwewe na-ara anyị onye kpatara na omenala igbo ọbụla bụ ka adịshọ na-akwaziri mmadụ ka o wee nwee ike ịkọntrolu echiche mkpụrụ obi na okwu na-ekwupụta n'ọnụ dibịa ọbụla alụsị alụ mmadụ ahụ ọ dibia dibịa onwego ọnụ atụ onwego aka ile onye abụọ ofe n'iru na n'okwu agwụ na ililo na mkpọrọgwụ ga-adị ile n'aka ya onwego aka ile den onwegokwanụ anya ịfụ ụzọ anyị ya awakego ọbụọzi anya anya amụ na ji afụ otu anya afụ ụzọ ka o ji afụ ma o mechie emechi ma ọ ghọọ oghe ọ na-afụ maka gịnị na ọ dabago n'echiche chukwu ebe anyị niile bụ ofu ebe anyị niile bụ ofu mgbe ụfọdụ ọ dị m ka ọnya bụ n'onwe ka m na-esi wee tụọ ka ndị ọzọ ghọta ife m na-akọ mana ọ bụla ebe ị kwesị ilu ị ga-elu e, ị ga-ejikwa n'aka ghọta ife m na-ekwu mgbe ọ ga-elu nke ọzọ bụ ntị oghe ọnya ka ndị igbo ji gwa gị si gị malụkwa ife ị na-ekwu na ililo nọ n'ọfịa nwere ntị maka na iche na mmadụ anụrụ na onye ọzọ ada anụ onye nwe ntị oghe na anụ ma ọ na ebe ịnọkwu ma ọ nọrọ ebe ịnọkwu so ife ndị a niile m kọwa bụ ife bụ onyinye onye bụ dibịa nwere mgbe alụsịala ya agwụ o wee nwee ike ịlụ ọlụ ọ maka ife ndị a niile ka ị ga-eji wee jekwuru dibịa o wee nwee ike wee gbaala ya afa wee sị gị nee nka mee nka na ya esi mie na ife na-eme na eka esi mee nka na eka esi mee nka so na onye a bụ ife a na-akọwa ife anyị ji na-akọwa ya bụ at least ka nwa igbo mmalụkwanụ nke na ọ bụrụ mgbe ọbụla ọmalụsọ nke onye ọzọ ọma nke onye ọzọ mụ marọ nke ọma nke onye ọzọ mụ marọ nke onye ọzọ afọ ọ na-ama nke ewelie tinye isi naanị zodie okwu na zodie okwu n'isi kpụla aja na ewe nwa igbo n'ọnụ maka na ọ marọ nke onwere onye na-asọpụrụ onye na-amarọ nke n'ụwa o nwere onye na-asọpụrụ onye na-ada aza afọ ya ọnwa onye ịbụ ọnwa ka afọ anyị si kwesị ịdịnụ mana ọ jụọ agha afọ anyị egwu afọ onye ọzọ ada na prince prince emeka maọbụ na ọ bụ prince antony nwafọ maọbụ whatever ọ bụrụ ife fachọ ịmanụ fachọ kedu onye ịbụ maka hari bụ hari ọ pụtanụrụ ebulu okeke nwokafọ onwere onye na-enye onye ọzọ nsọpụrụ onye na-abụrụ ife ọ bụ maka na fama na ndị be anyị na-aza afa na-abụrụ afa anyị bụ ndị ebulu na slaves ndị ebulu na slaves ka na-aza their slave masters name. ndị ebulu na slave ndị abịa aba anyị na slave ka na-aza dia slave masters name mgbe ebulu fa na slave ụfọdụ n'imefe etu a ndị hausa si abrand efi arụcha igwe n'ọkụ ama anya na-arụ ọnya stamp a na-amafe afọ onye golufa na slave na-arụ so ọ bụrụ na nsị gị na N'afọ a mbụ victoria ashwood ife na akọwala bụ na ife a bụ famili bịa gbalụ ndị a na slave fa ka na-aza ashwood famili bịa golufa na slave bụ ashwood fa ka na-aza ashwood burel elen burel farel burel bụ famili goolu ndị a na slave bụ burel fakanaza burel dushen mateas dushen dushen bụ famili goolu ndị a na slave fakanaza their slave master's name dushen etu aka ọ dị johnson etu aka ọ dị peterson etu aka ọ dị afa dị iche iche mana nwa igbo nke ka nọnụ dị iche bụrụ onye ọ bụ ọ bụ na afịa bụ ọbịanuju ekwensi afịa bụ ọbịanuju ekwensi afịa bụ ọbịanuju ekwensi ọ na-ezikọ na ọ dị otentik ma mgbe ọ bụzi alụ angelina josef ọ na-akọzi ife ọzọ ọ na-akọzi na ya dịrị ọtentik ọ na-enye gị ha historical journey ha life history n'onwe mgbe o dị disconnected from ebe o si kwesị ịbịanụ n'onwe mgbe ọ rapụrụ forcefully forcefully remove from ebe o si bịa ndị bụ slave master wee golie wee nye famili afadị etu a etu a ọ dị igbo etu a ọ ndị igbo mana anyị rapụ nke a kwesịghị ịbụnụ izikọ na anyị kanụ chọzie ka anyị chụzie nke mekizieli ọpụ na anyị bụ ndị agbalụ na slave anyị arapụ nke a anyị sie move on to another one spirituality spirituality spirituality ife na ife na na-agbado mmadụ na mkpọrọgwụgwụ ebe o si bịa maka na mkpọrọgwụgwụ mkpọrọgwụgwụ ụkwụ ụkwa bụ mkpọrọgwụgwụ ụkwụ ụkwa ịtụ anị ịgagide n'ime anị ị ga-afụ mkpọrọgwụgwụ ụkwụ ụkwa ịfụ na ọ bụ n'ukwu ụkwa ka ọ nọ mana ọ bụzie na ịpụtazi afụzie na mkpọrọgwụgwụ ụkwụ ụkwa dịkwazi n'ukwu kashu ifro nọ anomali na ọ dịrọ right na ọ dịrọ right is anomaly is actually a is a virus so na ife m ji akọwa abịa na-akọwa ife ndị a niile m na-akọwa bụ ka anyị wee nwee ike wee na-ewepụ dat virus dị a n'ime maka anyị nwee virus we are not functioning right anyị adịghịzi eme ife anyị kwesị imenụ maka na anyị abụọzi ndị anyị bụ maka ife na anyị abụọzi ndị anyị bụ anyị adịghịzi eme e, ife anyị kwesị imenụ anyị wee were anya anyị na-afụ ntị anyị ụmụnne m udo dịkwala unu udo dịkwala unu tata o kwesịkwanụ ka ọ m n'ọnụ ya na ife anyị na-akọwa bụ na onye ọbụla agwụ ma anya nwere aṅụrị anyị niile nwere agwụ anyị niile nwere agwụ n'ụdị n'ụdị level by level. maka agwụba echiche chukwu mgbe so nwoke nọkata nnọọ fiile na ihe etolu gị nụ nwaanyị mgbe mbụ mmadụ si anya nụa nwaanyị ọkụja mgbe ụfọdụ mmadụ si nwaanyị ya nụa dị ọkụja mana onwe mgbọsị ọ ya anụkata nọ ike na ọ na-esi na ike na ọ na azụ na ike na ọ na asa arụ ike nọ nọ na-enene tv ike na ọ na anya moto piam ọbịa n'obi ozugbo ozugbo na-achọ ịnụ anyị agwụ nke a bụ ife ndị Igbo na-akpụ ya progress ịga n'iru ka mmadụ dabụ na ngwụlọ ịga n'iru uto na onye a na-etogo na onye a na-enweghị amamife na onye a na-abago ụlọ onye aba agwụ simple as that ụmụnne m ekene ọma na <laughs> so tata ebu m okpa agwụ m wee gaalị jide nwoke jide nwaanyị si anya ji die nya ji die so ka ngụkwala unu ya ka anyị wee ka anyị wee na na jee lie nne ya si ndị na-akaroli ife jebe n'ọlụ ndị na-eje ọlụ <laughs> mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe mbula agwụ m gaa gaa gaa gaa gbaa nkwe agwụ m amado otu nwoke igbo gbankwe nsị agwụ m jidie jidie jidie jidie ọ ife m chọ gbankwe mbụla agwụ m gaa gaa gaa gaa gbankwe mbụla agwụ m gaa gaa gaa gaa gbankwe ọnya m agbada otu nwaada igbo gbankwe nsị agwụ m jidie jidie jidie jidie ọ ife m chọ gbankwe agwụ m gaa gaa gaa gaa gbankwe agwụ m gaa gaa gaa gaa gbankwe ọnya m amado otu nwanne igbo gba gbankwe nsị agwụ m jidie jidie jidie jidie ọ ife nchọ gbankwe agwụ m gaa gaa gaa gaa gbankwe agwụ m gaa gaa gaa gaa gbankwe agwụba amado otu nwoke igbo gbankwe nsị agwụ jidie jidie jidie jidie ọ ife nchọ gbankwe ụmụ igbo ụmụ igbo daalụ no ka m rapụ unu ka m jee enjoy ya ma afro hair <laughs> ka m jee enjoy ya ma afro ekene ọmanụ anyị ga-afụ n'izu na-abịanụ ka anyị kpatọpụ agwụ ee awazgom e. ife anyị si n'agwụ pụta ya baa ji ọkụ anyị si n'ọnwa gwụpụta ya baa n'ọnwa ifeji ọkụ anyị na-aghọta etu ụgbọ ndị igbo si aga maka na ụgbọ ndị igbo ife niile ife na-eso ibie ife na-eso ibie ife na-eso ibie ọ dịrọ ka nke nwa bekee Maachị na-enwere anything Jenụwarị na-enwere anything to do with February February enwere anything to do with March March enwere anything to do with April April enwere anything to do with May May enwere anything to do with June June enwere anything to do with July nke ndị Igbo elili manụ ngwugwu ngwugwu mana onye kelee ofu elili ka ifenye na-asụ onye abụ ntaanị anyị nọ n'ime ntọ anyị o nwere ife nya na anịghị bịa ada agbasi agbasa na buhari achịtara mma ama nchụpụ agwụ na nwa bekee na-amị mmanụ n'ala igbo na agbalịsị igbo niile ama nchụpụ agwụ maka agwụ bụ uche chukwu ofu akwụ ekene ọmanụ ndị nke m kacha ife ka ọ nọ, ka anyị na-aga ka anyị na-achọ ndị igbo <laughs> erima nna m erima nne m erima erima erima erima erima erima erima eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelee elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee elili malụ ngwugwu ngwu malụ onye kelee elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee elili malụ ngwugwu ngwu malụ onye kelee elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ka ọ dịkwanụ daalụnụ